AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala n'ụbọchị taa ka onye nwe m nọnyere ma gọzie gị gọzie ihe ọ bụla nke gị onwe gị tinyeworo aka anyị abịala na ntụgharị uche nke ukwu nke ezinụlọ nke ụbọchị taa n'ezie isiokwu nke anyị na-eleba anya bụ nrọ nke onye amụma zekaraya nrọ nke onye amụma zekaraya ma ebe ị ga-achọta nke a bụ n'akwụkwọ zekaraya isi ise malite na okwu nke mbụ rue na nke anọ ka anyị lebatụ ya anya n'ụzọ dị otu a ile anya gaa hụ na ndị amụma atọ ndị Chineke ji wee mechie agba ochie nke akwụkwọ nsọ ndị a bịara wepụta nnọọ ohere n'ihi na ọ bụ otu Chineke si wee hazie ije ozi nke ha ileba anya n'ụzọ niile dị iche iche nkọcha pụrụ isi dakwasị mmadụ ma n'oge dị ka nke a ndị a na-alụ ọlụ ha bịara nyochasịa otu nkọcha nke chineke si wee dakwasị ụmụ isrel ndị a bụ ndị bịara leruo anya leba anya na ndụ ụmụ isrel gbuo ya na mkpirimkpi ihe ha gabigara sitere na mgbe ha natara iwu nke Moses ma mee ka o doo ha anya ihe mere nkọcha ụfọdụ ha na-ahụ n'etiti ha ji wee na-abịakwasị ha dịka anyị si na anyị ga-elebatụ anya n'akwụkwọ ya isi ise malite na nke mbụ ruo na nke anọ gịnị ka ọ na-ekwu zakaraya isi ise malite na amaokwu nke mbụ ruo na nke anọ ọ sị m wee welie anya m abụọ ọzọ hụ ma lee akwụkwọ mpịakọta nke na-efe efe o wee sị m gịnị ka gị onwe gị na-ahụ m wee zaa mụ onwe m na-ahụ akwụkwọ mpịakọta na-efe efe ogologo ya dị oru kubit obosara ya dịkwa kubit iri o wee sị m nke a bụ ọgbụgba iyi nke na-apụrụ iru ala nke a niile n'ihi na onye ọ bụla nke na-ezu ori ka a ga-ekpochapụ n'ebe a dị ka o si dị ọ bụkwa onye ọ bụla nke na-aṅụ iyi ka a ga-ekpochapụ n'ebe a dị ka o si dị emewo m ka ọ pụta ọ bụ ihe si n'ọnụ Jehova nke usu niile nke ndị agha pụta ọ ga-abakwa n'ụlọ onye ori na n'ụlọ onye ji aha m aṅụ iyi ụgha ọ ga-anọkwa ọnọdụ abalị n'etiti ụlọ ya mee ka ọ gwụsịa ya na osisi ya na nkume ya niile hmm, gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ọ dị ihe mụ na gị ga-achọ ịgbanarị n'ụbọchị taa ọ bụ ihe ọ bụla ga-eme ka anyị nata nkọcha ma ọ bụ ọbụbụ ọnụ site n'aka Chineke dịka akwụkwọ Zekaraya isi ise malite na mokwu nke mbụ ruo na nke anọ si na-eme ka anyị mata Chineke kọchara ụmụ isrel n'ihi ụdị ndụ nke ha na-ebi e wee gosi Zekaraya onye amụma ihe gaji ime eme n'ala isrel mee ka o doo ya anya Chineke mee ka ọ matasị n'ezie na nkọcha nke ya na-ezipụ ga-abụ nke ga-aba n'ala a lee otu a naijiria dị n'ụbọchị taa ọ bụrụ na ụdị nkọcha ahụ bịa n'obodo a na ọ ga-aba n'ụlọ onye ọbụla nke na-ezu ori ọ ga-aba n'ụlọ onye ọbụla nke na-eji aha Chineke aṅụ iyi ụgha ile anya ihe na-eme n'obodo anyị niile n'ụbọchị taa bụ Naịjirịa ọ dị ihe pụrụ ịhụ dịka gasị na ọbụ ụfọdụ n'ime ihe ndị a na-eleba anya ha n'ụbọchị ndị a bụ ihe na-eme n'obodo anyị niile n'amaala anyị n'ezinụlọ anyị leruo anyị ala gị onye mụ na ya na-atụgharị uche Chineke kwuru okwu n'ebe a site n'ọnụ onye amụma zakaraya sị na ebe ọbụla nke ọ banyere ụlọ onye ọbụla na-ezu ori nkọcha banyere ọ ga-anọ ebe ahụ n'ọnọdụ abalị nke pụtara na ọ bụghị ọba ebe ahụ ya pụta ọ ga-anọ ebe ahụ hụ na ihe ọ bụla nke e kwesịrị ịla n'iyi n'ụlọ ahụ na-alara ya n'iyi ọ ga-aba n'ụlọ onye nke na-eji aha Chineke aṅụ iyi ụgha ihe ọ bụla nke e kwesịrị ịla n'iyi ọ ga-ala ya n'iyi laa osisi eji rụọ ụlọ ahụ n'iyi laa nkume niile eji rụọ ụlọ ahụ n'iyi gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị ga-ewere ihe mmadụ mgbe onye ahụ na-anọ ya gasị ọ bụ ezi enyi m mụ na ya dị na mma ọ maara na ị gara iwere ihe ahụ mgbe ị na-ewere ihe ahụ ị marawo otu o si hazie otu ọ ga-esi wee jiri ihe ndị dị otu a mee ihe gị ga were ya n'ihi na gị na ya dị na mma ị ga-anọ chere ka ọ lọta ngwa ngwa ga-eme ka ọ mara na ọ bụghị were ya ọkwa ntakịrị ha mgbe ị na-ahụ ihe a dịka ntakịrị onye ahụ nwe ya ọhụrụ ya dịka ntakịrị n'anya nke na-egosi agwa nke kwesịrị ịkpa n'ebe ọ bụla ị nwetara onwe gị ọhụrụ ihe ahụ dịka ihe ntakịrị n'anya Chineke ahụwe ya dịka ihe ntakịrị ụfọdụ n'ime ihe ndị a na-ewetara anyị nkọcha n'ihi na onye ahụ nwe ihe ahụ anọ ya ga-ewere ya ọ ghọọla na izu onori ịsụrụ na nke a bụ ụgha mgbe ọ bụla ị na-emetụ ihe mmadụ aka ma ọ bụ ịchọrọ iwere ihe mmadụ mee ka onye ahụ mara gaa mgbe onye ahụ nọ ya n'akụkụ nke ọzọ bụ iji aha Chineke ịṅụ iyi ụgha ọ dị ihe ụfọdụ mụ na gị na-etinye aka anyị n'ime ya n'ụbọchị taa tutu a na-ekwu okwu anya sị n'aha Chineke ọ bụkwa otu a ka o si mee ma mkpụrụ obi anyị na-agwa anyị na anyị na-agha ụgha ịbịa n'ụlọ ndị ọkaikpe onye ọkaikpe ga-ahụ ikpe nke ziri ezi e nwekwara akwụkwọ nsọ kpaa ya onye aha hụrụ n'ezie na ọ bụ onye jegheworo ya egwekwara akwụkwọ nsọ nwee iyi ụgha si ọ bụkwala otu a ka o si mee ma n'ime obi ya ọ ma na ya onwe ya bụ onye ikpe ma nwụrụ ọ bụrụ na ikpe amaghị gị n'ụlọ ọkaikpe ọ pụtara na ikpe amabeghị gị n'iru chineke ọ bụ na ikpe amabeghị gị ọ dị ntaramahụhụ nke ahụ ị e chere na ịgbanarịwo n'ụwa lee anya ọ dị n'ogo nke a na-ahazi akparamagwa mụ na gị n'ụdị ọ bụla anyị si kpaa ya ihe ọ bụla nke itinyewuru aka gị na ya na-ezighị ezi n'ezie ihe na-eso ya na-abụ nkọcha ọ ga-eso gị ma chetakwa na mgbe ọbụla ihe ndị a batara n'ụlọ pụghị sị na ọ bụ ebe dị otu a ka ọ ga-agadebe emewo ka anyị mara na ọ ga-eripịa ihe niile dị n'ụlọ ahụ ripịa osisi eji rụọ ụlọ ripịa nkume gị onye mụ na ya na-atụgharị uche nwee mkpachapụ anya n'ụbọchị ndị a ọ bụrụ na ị na-etinye aka n'ihe ndị a mbụ biko nhazie onwe gị tutu gị eme ihe ọ bụla ka mụ na gị na-atụgharị uche n'okwu ndị a ị pụrụ ịhụ onye ihe ụfọdụ na-aga n'ime ndụ ya nramahụ ụfọdụ ihe ọ na-agabiga were echiche gị laa azụ n'ihi na ebe ihe ndị a dabara karịa kwa ma e nwere otu onye nke ga-echetasị onye ga-ama ihe na-eme ihe a chọọ iru Chineke nwee nchegharị ọ ga na-aga n'iru tutu ya ala ihe niile n'iyi ya mere ana m arịọ amara Chineke n'isi gị chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 0706 363 7224 nwa chineke ọma na-eke mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at at yaho com ma ọ bụ awrnigeria at gmail ezi onye ọma na-ege ntị ị ga-anọ nwayọọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu anyị ege abụ ọma ka anyị kelee okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa arịrị ekpere anyị mbụ ka udo chineke amara ya na ngọzi ya nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen away. Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu mere ka anyị gee n'ụbọchị taa unu emeela onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo onye ọma na-ege ntị ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị Ozioma nke pụrụ iche gị onye na-ege m ntị n'oge awa ana m ekele gị n'aha onye nwaanyị bụ jizọs kraịst ihe ọmụmụ nke anyị na-aga ịmụ na-abụ n'ọnọdụ ajụjụ isiokwu ya dị n'ọnọdụ ajụjụ anyị dịrị chineke anyị dịrị chineke ịtụle isiokwu a ị ga-ajụ onwe gị ajụjụ a jụọkwa onye agbata obi gị ma anyị niile ma anyị dịrị chineke ya mere ana m ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ mati isi iri na abụọ amaokwu isi iri na abụọ matiu amaokwu nke iri atọ ọ na-asị otu a onye na-adịghị n'akụkụ m na-emegide m onye na-adịghị esokwa m ikpokọta ihe na-asụcha asụcha ilekwa anya na ihe ọgụgụ a bụ nke anyị gụrụ jizọs na-agwa ndị na-eso ụzọ ya na onye na-adịnyere anyị ya nọ na-emegide ya mana tutu anyị aga n'ime okwu a ka anyị mechie anya onye nwe anyị onye dị nsọ meghepụ anya anyị abụọ ilegide oke ihe dị iche iche nke si n'okwu wepụta gosi anyị ihe omimi nke dị n'ime ya ka anyị si n'ime ha biere anwụ anyị njọ nke ga iweta nzọpụta anyị mkpụrụ obi anyị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen echezọkwa na ihe anyị na-ekwu okwu ya bụ ajụjụ nke na-asị anyị dịrị chineke jizọs gwara ndị na-eso ụzọ ya na onye ọbụla na-adịghị n'akụkụ ya na ọ na-emegide ya ọkpụkpọ nke a kpọrọ anyị bụ ọkpụkpọ ka a kpọrọ anyị n'otu n'otu gị onwe gị na onye ọzọ na onye agbata obi ọ bụ ihe eji na-ekwusi okwu ike sị na nzọpụta bụ n'isi n'isi mkpụrụ obi ọbụla ga-asa ajụjụ onwe ya n'ụbọchị onye nwe anyị ga-abịa ajụjụ abụrụ anyị nọ n'akụkụ chineke ka anyị na-emegide chineke ọ dị omume ha ndị nọ n'ime anyị ndị na-emegide onye nwe anyị n'okwu ya ma ọ ga-abụ n'omume anyị anyị na-aga iji onwe anyị nyechasịa ya anyị na-eji onwe anyị nyechasịa ya ka anyị na-eji onwe anyị nyechasịa n'ihe nke ụwa ihe ndị a bụ ajụjụ ha ndị dị mkpa n'ime njọ mmadụ n'ihi na anyị niile chọrọ nzọpụta anyị niile nwere ohere ọma ịnọ n'akụkụ jizọs kraịst anyị niile agakwana abụ ndị ga-enwe aṅụrị mgbe niile ma ọ bụrụ si na anyị anọ n'akụkụ ya n'ihi na naanị ịnọ n'akụkụ jizọs kraịst bụ ihe ga-enye anyị aṅụrị nke ga-ezu oke jizọs gwara anyị okwu na akwụkwọ jọn isi iri na ise amaokwu nke ise ya sị ọ bụrụ na ọ bụ site na na apụghị ime ihe ọbụla ma ọ bụrụ na jizọs anọ ya mere ọ bụrụ na anyị onwe anyị anọ n'akụkụ ya icheta na amaokwu nke mbụ na jọn isi iri na ise jizọs kwuru okwu sị na ya onwe ya na nna ya bụ onye na-akụ vaịn na ya onwe ya bụ vaịn ahụ n'ime ya na anyị onwe anyị bụ alaka nke vaịn ahụ ọ bụrụ na anyị anọghị n'ime ya mekwana ezi mkpụrụ na anyị apụ ime ihe ọbụla na-aga eropu anyị ụmụnne ikwuhie jizọs kraịst na ire jizọs kraịst bụ ihe dị mfe nke ọtụtụ ọnọdụ nọ n'ime ụwa taa na-akpọ akpọluchi anyị ka anyị ree onye nzọpụta anyị ree ọkpụkpọ kpọrọ anyị ịbụ ndị na-eso ụzọ ya ree ọdịnihu anyị nke bụ iketa ndụ ebighị ebi ile anya n'ime obodo anyị ọtụtụ ihe jupụtara n'ime ụwa ndị na-egosi na-enyekwa atụmatụ ntụziaka nke na-atụziaka nye anyị ka anyị chezọọ onye kere anyị ebe akwụkwọ nsọ si ma anyị cheta onye kere anyị mgbe anyị dị n'okorobịa mgbe ihe ọjọọ nke ụwa na-adakwasịbeghị anyị anyị enwe ike ichezọ onye nwe anyị nwanne m bụ onye na-ege ntị n'oge awa ọ bụrụ na ihe nke ụwa na-adọrọ akọ na uche gị na-ala na-abụ n'ebe jizọs kraịst nọ site na ndụ nke akwaramiko site na ndụ nke izu oyi site na ndụ nke ikwu okwu ụgha site na ndụ nke ime isi ike nnufu isi n'okwu chineke mara nke ọma ma nazie ntị na gị onwe gị na-abụ onye na-emegide kraịst n'ihi na ị na-akpọ de kraịst n'obe nke ugbo abụọ site na omume ndị dị otu a achọrọ m ime ka ị mara si na ọ bụ ezie na ọtụtụ ihe ndị na-eme n'obodo anyị ugbu a bụ ihe ndị ụwa chọrọ bụkwa na ihe ekwesị n'onwe ya bụ onye na-eduhie ụwa chọsiri ike mana jizọs na-adọrọ aka n'uche anyị ka anyị ghara ịbụ ndị mkposasị nye ọrụ ya ka anyị ụwa anyị bụrụ ndị mkpokọta otu anyị ga-anọ n'akụkụ ya dịka mmadụ anyị bụ anyị nwere ịdị mma n'ime anyị nke onye nwe anyị tinyere n'ime anyị anyị pụrụ inwe chineke n'ime anyị ọ pụkwara mee na anyị pụrụ inwe dị ukwuu n'ime anyị anyị pụkwara isite na ndụ nke anyị ga-ebi nweta ndụ ebighị ebi nke bụ anwụ anwụ n'ime anyị ya mere anyị apụkwana ime ihe ndị a ma ọ ga-apụ inweta ha na ọnọdụ efu kama anyị pụrụ inweta ha site na ịnọgide n'akụkụ jizọs kraịst bụ onye kere anyị jizọs bụ onye dị ndụ na-akpọgo onwe gị taa na-akpọgo onwe m ka anyị onwe anyị bụrụ ndị ga-abịa n'akụkụ ya hapụ ịbụ ndị dịka judas ndị ga-ere ya n'ego na-enweghị uru ọ ga-abara anyị ma ọ ga-abụ na omume ha ndị na-enweghị uru ọ ga-abara anyị dịka anyị na-ahụ n'ime obodo anyị na obodo na-ere jizọs kraịst na-adịghị ihe ọbụla a na-enweta n'ime ya gị onwe gị onye na-aza aha bụ onye akpọkwasịrị onye nke kraịst ị kwesịrị na ike ime ka aha kraịst na ọdịdị ndụ kraịst na ọdịsi ike ma pụta ìhè n'ime n'ime okpukpe dị ọhụụ ị ghaghị ime ka ntọala nke ọrụ ọhụụ na omume ọhụụ nke jizọs kraịst pụta ìhè n'ime gị ka ebube nke kraịst pụta ka ndị mmadụ mara n'ụkpụrụ na osisi nke kraịst n'ọdị n'ime gị nke a ka a ga-eji marasị na gị onwe gị dịnyere kraịst ọtụtụ mgbe anyị na-esi n'omume anyị gosi ndị ụwa sị na anyị adịnyere kraịst ọtụtụ mgbe anyị na-esi n'omume anyị gosisi na anyị nọ n'etiti ọgbọ abụọ na anyị anọ n'ebe jizọs anyị anọ n'ebe ekwesị mana achọrọ m ime ka ị mara si na ị nweghị ike ịnọ n'etiti n'ime ụzọ mmadụ abụọ a ma ọ bụ na ịnọ n'ebe jizọs nọ ị ga-anọrịrị n'ebe ekwesị nọ n'ihi na jizọs mere ka anyị mara sị na site na mkpụrụ ha unu ga-amara ha a ga-esite na mkpụrụ gị mara maka onwe gị dịnyere kraịst site na mkpụrụ gị mara ma ịdịnyere ekwesị mana ọ bụ arịrịọ m taa ka ị ire jizọs bụ onye onye were ndụ ya chụọ àjà n'obe ịgbapụta gị n'ihi na akwụkwọ nsọ gbara anya ama si na arụ anyị bụ ụlọ nsọ gị mụọ nsọ na-ejiri ọbara dị oke ọnụ ahịa gbaa anyị gịnị mere nwanne m ị ga-eji tụfuo ndụ a ka jizọs jụrụ ajụjụ ya sị uru gịnị ka ọ ga-abara gị ka irite ụwa dum mgbe i ritụrụ ụwa dum n'uru ma tụfuo ndụ gị ọ dịghị uru ọ bụla ọ ga-abara gị ma ọ bụrụ na ị dịghị n'akụkụ jizọs ọ dịghị uru ọ ga-abara gị ma ọ bụrụ gị ire jizọs kraịst ya mere ana m akpọ ọgwụgwọ dị nsọ taa ka ịdọrọ onwe gị bịarue jizọs nso rịọkwa jizọs ka a dọlata gị nso n'ebe jizọs kraịst nọ ka ị ghara ịbụ onye ga-ere onye nwe gị ma bụrụ onye nọdesiri ike n'akụkụ ya mgbe niile ma rịọ mgbe ị na-eme ka ka onye nwaanyị wulie okwukwe gị maka onye sie gị ike ka ị nọdesi ike n'okwukwe nke ị kwere n'ime jizọs kraịst nwee ike ito eto n'ime ya n'aha jizọs kraịst bụ onye nwanyị. unu anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu unu Adventist World Radio ezi nwa chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị maọbụ na ọdị ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ịmụ akwụkwọ nsọ kọrọ na na-ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org ezi onye ọma na-ege ntị chekwụta itinye asụsụ Igbo ma na-arịọ ka Chineke nọnyere onye mgbasa ozi Grant Emenike onye wetara anyị ozi ọma nke pụrụ iche arị ekpere anyị ka Chineke gọzie gị ka ọ na-agba ume n'ozi ọma nke ị na-eje nwa chineke tere mmanụ imeela nọnyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka udo chineke chịa n'ime ezinụlọ gị mara na anyị na-ekpere gị ekpere imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo